ụmụ ibe amaghị m ihe na-eme ndị fesbuk ndị fesbuk na-agbazi m atakụ ha na-agbazi m takụ nsogbu adịrọ echenjikwa m fon ọzọ ka m makwa ihe na-emekwa na nka a sị m udo dịrị ụna ya ekene gị eke kene orie kene afọ kene nkwọ kene ndị mbụ kene ndị ikwu na ndị ndị ibe n'ebe a anyị udo dịrị ụna ụmụ ibe forest ka m bido na forest forest bụ before the rest ọ ihe forest pụtara na-egekwanụ ntị now n'ọnụ igbo n'ọnụ igbo forest bụ agụ achọrọ m ka onye ọbụla gee ntị n'okwu a enwe ihe gbara agịgharị anyị maka na ị na-aga outside si ndị mmadụ na ịbụ onye igbo na igbo mbụ inwe evidence to show the person na igbo ndị mbụ so that onye aha ga-aghọta ihe anyị na-akọ because although is not common to go ị gasị ndị mmadụ na igbo onye igbo igbo mbido nwere evidence to prove all nonsense because ịgwa m ya mmasị gị do you have any proof ọ bụrụ na ị nwere proof nsị it si ebe a pụọ nwa bekee si na forest will before the rest that is the definition of nwa bekee so now this forest will before the rest that means everything begins in forest that is where animals live before Ayakora akpọrọ ha jee n'ụlọ jedebe ha so that means everything started from forest that is why anyway onye nwa mere eji wee dị forest everywhere in the world because they want you to lost the information number one. number two this forest ndị Igbo kpọrọ ya agụ an agụụ agụụ that means agụụ gụọ gị ebe ị ga-eje chọọ nri wụ na forest that means ebe ahụ bụ the source of food maka amụpụta nwa ọfụ festin nwa na ana bụ nri ara onye nwa ọnụ ọgụgụ ọnụ ọgụgụ ọnụ ọgụgụ to count ịghọtago that is the beginning ọya ka a na-ebido kwekụzikwara ụmụazị first of all you teach them to count ụmụazị ịghọta ihe na-agwa ụnụ ya o simple science natural science ọ bụrụ about onwero no this is natural science so ọnụ ọnụọgụgụ the beginning and ịchọọ ịkụziri ụmụazị akwụkwọ you start from ọnụ ọgụgụ. that is why ndị Igbo ji wee kpọọ agụ the forest then agụ the lion bụrụzie nwa agụ ọya ka ndị Igbo na-asị onye akpa na nwa agụ aka n'ọdụ ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ onye akpa na nwa agụ aka n'ọdụ ndị Igbo sịkwa gị nwa agụ anaghị ata ahịhịa ọ naghị ekwu nwa obere agụ na ọ na-ekwu the child of the forest the lion king of the forest the king of the forest ọ ihe o miniri by that thing okay now gaa na mba wan ihe ọ na-achọ igwa ụnụ na-abụ na agụ is forest in igbo language agụ is forest forest bụ agụ n'igbo igbo language ngwanezie n'anya ka ebe igbo data igbo ka ebe o sita now gekwenụ ntị ọfụma igbo pụta tru the first people bidoro ịkọ ugbo first people bidoro ime farm because the forest enwere dangerous animal that place then anyị nwa n'onwe anyị the first people ma ihe wee sị na anyị ga-ebidozi ịkọ ugbo outside the forest so that dangerous animal agaghị erizi ndị mmadụ na aja ịkọ ugbo then anyị akọzie ugbo anụnwa how do we kọrọ ugbo anụnwa anyị na-akọ ya otu a ịkọrọ ya itinye ịkọrọ ya otu esi akpọ ụgbọ amara how do we discover ka esi akpọ ụgbọ amara because why anyị fụrụ ka azụ ka ọ na-egwu mmiri anyị wee soro azụ wee gwube mmiri anyị amarazie na ihe a bụ ebe a ka anyị si wee baa ya ụgbọ otu esi egwu mmiri anyị wee rụọ ụgbọ wee na akros akros otu a ka anyị si wee kọzie ugbo wee kpọọ ya ugbo anyị nyere ya the name we created farm so all from there ka esi wee kpọbazie enye anyị igbo because we save human being from hunger we save them because if you go to Um, forest anụmanụ erie gị dangerous agụ agụ na ebe ahụ he will eat you ka ihe mere ndị Igbo ji eyi isi agụ because we kill the lion so that people can go to forest and fetch food anyị gwawo ndị Igbo ndị na-egbo mkpa the savior anyị nwa create farm ihe eji mara Igbo wee ike ugbo because who we are we are farmers anyị nwa create farmers that is the origin of Igbo The name Igbo came through this thing because we created Ugbo. The ideology to move first came from ụgbọ mmiri. Before ekwubezi ụgbọ oloko na ụgbọ elu na ụgbọ The ideology came from nna nna gị. Now ka m gwazie gị again. Let's go to Latin alphabet. The I symbolizes astrology, astronomer. Astronomy, that is somebody on the ground that watches everybody ọ ihe anyị pụtara na ekwentị o anyị pụtara bikos ana m egwu latin alfabet Because ụmụ ha na nwa bekee ma ihe ọ na-eme but you don't know what you're doing nwa bekee use latin alphabet to define who you are na ekwentị ntị o enwere four alphabet in igbo let me tell you because all latin alphabet ka ọ bụ anyị aha astronomer astronomer bụ na ị nọ na you watches everybody you are the keka you will negotiate negotiator the mediator between the world and ndị bi n'ime ya that is symbolizes the eye then g represent the seed seed of the earth that is not nwa mụrụ everybody you are the ọkwa mụnwa because ọbụ mụnwa nyere this alphabet igbo i'm not the one who gave the alphabet i am only telling you the definition of the alphabet given to you today so that ji ahụ seed mkpụrụ seed because ifu ọnwụ na ije wepụta mkpụrụ ọka na-acha eto eto ị ga-afụ ya na ọ dị ka ji ị ga-afụ dị i ị ga-afụ dị o ịfụ ihe a ngara ya na-azụ ụtọ a ome omeye omeye ahụ onye nwa dati leta small letter g because maybe mana nọọsị mbụ skarostins wee chekwa ma ọjọs ajọs dee ihe na wọl nye gị no i symbolize astronomy the first people who discover this thing the second g which is represent the seed of the earth the b bụ ọgụ ọgụ eji akọ ihe kedu ihe ọgụ eji akọ ihe have to do with fight ọgụ ọgụ ọgụ fight bụ ọgụ ka ndị Igbo na-akpọ ya mana ọgụ ahụ ejikwa akọ ihe bụkwa fight why and the same b ite ọnụọ ya upside down onye gị penis which is the symbol of the bull so the b represent a hunter a warrior ọ bụrụ nwa nyere destiny this thing was given by ndị bịara who come to your land and know who you are then gịnị the o the o symbolizes everything that you are the father of everything ọ bụrụkwa mụnwa kwuru ihe i am not the one who said this thing ihe na agwa ya, life and direct how did the igbo fall igbo nwere two system igbo nwere nri hegemony and igbo nwere arọ confederacy gịnị bụ arọ ndị igbo na-asị a na-arọ nrọ kedu ihe bụ ịrọ nrọ ihe a that is a recycle of the memory recycling of the memory ya bụ ịrọ nrọ that means arọ bụ clairvoyance ọ ya ka ndị igbo na-asị a na-agụ arọ that means you want to start from the beginning again kedu ihe confederacy confederacy bụ na somebody who is dining and wining with the invaders of your land somebody is dining and wining with invaders of your land they call it aro confederacy ndị Igbo si ha amaghị ebe ihe na-eme ha si ndị igbo si amaghị ebe ihe na-eme ha si jee jee gụọ akwụkwọ a na-akpọ omenụkọ go and read omenụkọ am not making it up ihe m na-agwa life and direct so onye ọbụla sị na ya amaghị na ọrụ anụ butere igbo onye ahụ amaghị ọ na-akọ ọ bụ ndị ọrụ anụ that is clairvoyance a na-akpọ ya ọha nwa ka a na-asị a na-arụ agwụ ọha nwa tinyere arụsị ya niile n'ala igbo They are the people who lay it bare. That is the downfall of Igbo people. Ọ ha nwekpọrọ ndị ọcha bịa na our land. They started slavery. Go and do your own research. Ị na-ekwughere go and do your own research. They started the slavery. What happened to Chukwu Abịama of Arochukwu? Aro. Gee mere aro agwụ mgbaama. What happened to it? I'm not making it up. Ọ bụrụ m nwa na-emeke ya up. Go and read. Mmadụ tiri egwu sị gị omenana na-ese okwue omenala na-ese okwue anyị amaghị nke nde ji ibiri ibe ha pụta onwere onye n'ime ụnụ ma ihe okwu a pụtara igbo was divided into two that is the hegemony and narrow confederacy within these two things one betray the people one of them betray the people what happened ha niile ma ihe a na-agwa gị many of them know it but if you don't know ebe mmiri si ba na opi ụgbọgụrụ kedu ga-esi edozi ya kedu ihe kọsụrụ the war between british and arab go and read ke ihe kọsụrụ the war between british and arab you don't know gaa gụọ ihe merenụ gụọ omen ụkọ gụọ ihe merenụ when the arab want to challenge their father and their father show them pepper their father kill them and stop them all their father created them and the father stop them so ihe igbo pụtara bụ the beginning all the latin alphabet defines who you are not me agụ forest that means you are the forest people the language of igbo in insipid which is known as akago the handwriting of the forest people i am not making it up akago is the handwriting of the forest people so yeah, this is I'm mmụọ na ihe na-egwu nna agwa gị na-ege evidence go to google and chọọ akago you will see insipid writings there this is language of gods written by somebody from senegal handwriting of the gods ga onye ga-afụ ya somebody from senegal all the way from senegal write, wrote a book and say there is handwriting of god in the forest forest before the rest who are the forest men kedu ndị wụ their language wụ forest language ka a na-eyuse kedu ndị wụ the g represent this is is just is about doing a just I'm um, unmasking the veil so he na-enye gị with the information about it every day but ịmara ihe apụtara so the anya ahụ ị na-afụ n'igbo language anya ahu ị na-afụ that eye represent the astronomer the overseer you are the overseer so you don't want to be like them you can never be like them you can never because you are the watchman iwe onye nche this life was given to you to watch overseer dọta say no you want to be like them because nwa bekee is killing everybody want to go and begin to kill like nwa bekee because ndị fulani is killing everybody ị ga-eje soro ha gbube ọ isi eme mana ọbụla nke ahụ abụrụ amamihe so ọ bụrụ na e nwere something went wrong e ị kwesịrị ọnwụ na nwata abaghị uru mpa ya ka a ga-eblem you blame the father nwa bekee na-eme clairvoyance we taught them arọ taught nwa bekee how to do clairvoyance ndị arọ gwara ha arọ taught druid druid people arọ gwara ha how to do clairvoyance go and do your own research if you hear about druidism ke ha na-akpọ this man bịa na Nigeria um, um, um, ke ha na-akpọ ya Lugard Lugard from Scotland from druid Romans they are druid who taught them how to do druid ndị igbo ụmụ arọ the children of arọ ndị believe na clairvoyance problem abụrụ clairvoyance not the kind of clairvoyance that is the problem the same thing na agwụkwa ha today anyị nọkwa ebe a today na agwụkwa ha na the reason why we fail is because of this and that because some people are amara why we fail I say you have fallen you have fallen the first people have fallen anyị dara ada ka ndị Igbo ji wee baa ya ada we fell from the higher bottom from higher to lower because why anyị ga-esoro ndị nkịtị gbuwe ụmụ anụmanụ enweghị ihe a mere gị you are giving this animal to overseer overseer you are overseer of everything created on earth everything on earth is under your control you want to use a, a, a consciousness of nkịta to put in your own so that you can go more speed you can run more you can ịgbafe oh, oh, the time you want to escape the time so that you can see what ka ihe na-achọ ebe ahụ ka na-achọ there what are you looking for there you want to go there do and do what ị chọrọ iji ọbara anụmanụ wee mee escape gatgo were remove ije ije gbusia mmadụ zuo ochi gbaa ama ịchọrọ iji anụmanụ were isi why did naghị eji your own we are human being and I, ji onwe anyị mee sacrifice we sacrifice our life for you so that you may live and know the truth anyị ji onwe anyị chụwa aja kedu ihe iji ọkụkọ na ewu eme jiri onwe gị chụwa aja sacrifice yourself sacrifice your life ị na-achọ ewu na ọkụkọ you want to do ịchọrọ iji azụ ụlọ wee je you want to go from the back door ọ naghị awa ọkụ otu ahụ even though you might do it but nsogbu adịrị ọkwa ndụ at the end of the day you will go to that position of anụmanụ somebody else will use you that is how our life work ya ka na-asị nwaanyị nga nwaanyị nga nwaanyị nga nwaanyị nga gịnị mere nwaanyị nga nwaanyị nga nwaanyị nga ụkwa dagburu nwaanyị nga ka anyị nga nwaanyị nga gịnị mere ụkwa ahụ nwaanyị nga nwaanyị nga Asị na mgbe ọmamara ụkwa na ụkwa dagburu nwaanyị nga so ọ nwaanyị nga ka ọ bụ igbusi ọkụkọ nwanne you have penetrated into the ọkụkọ to go and do nonsense ị gagokwadi you have gone to ọkụkọ next time somebody will use you and go and do the same thing this life you can never escape the space you see the space you can never escape within the space you are within the space everything you do is within the space because you, you have been deceived ndị igbo na-ata afụfụ today because i tell you the meaning of the four letters you are the astronomy you are the seed you are the weaponry ọngụ a bụ weaponry ọgụ ka ihe ndị igbo ọba suddenly ka ndị igbo ji akọ ihe eji aka ugbo ọgụ ọgụ ọgụ fight wụkwa ọgụ fight ihe ejikwa aka ugbo rụkwa ọgụ ọgụ how come how come o ji wee wụrụkwa ọgụ wụrụkwa ọgụ eji aka ugbo ugbo ibe the same bie aha ịta ọnụgharịa ya isi onye gị pii onyekwa gị pii pịakwa penis the same thing so ihe a na-agwa gị bụ na you get vet to understand you are a forest man who get vet to the world ọ bụrụkwa nwa ihe this is from Latin alphabet <laughs> is from Latin alphabet from Latin alphabet say this I'm just only interpreting what the, the language means the Latin alphabet means ọ ihe o mean ka m na-agwa ụnụ ọ bụrụ nwa na-ekwuzi another thing na-agwakwa gị na just for you to justify this thing na-agwa gị na roman alphabet say so jee go about druid gam just jụọ ndị druid lugard wee druid oh from scotland ka osi a na-agwa ndị be anyị okwu ha anaghị ekwe somebody will come proudly sị gị na igbu ewu na ọkọ dị mma jugodi why can you explain to me iji eji another force iwe Joyce izusi osi gbasi ama iwere another force to escape ihe ọjọọ i mere na nwanne check good that so izuru ochi gbaa ọsọ ị chọghị ije nga igburu mmadụ imere ihe ọjọọ you don't want to go to prison you want to escape the jail isi ebe agba na Australia ijezo na Australia after 20 years akpara gị aka kpọchikata gị ihe eche nga you must serve your prison mana na-enwe ihe ọbụla ọjọọ ọbụla m mere i have to face the consequence enweghị ebe mgbe ọsọ eje ọ bụrụ na enwere ihe ọjọọ m chọrọ ime na nwanne m mesịa ya dị akpọ m eke si abịa amụọ ga-akpụghere foonu kpọọ eke si eke bịa here i have done this let me face the consequence ihe a bụ ihe m chọrọ ime and i have done it i want to face the consequence ihe ọka ihe ngwa m mere do that is my life ike ihe ị na-ezoro ezo na-esi azụ ụlọ eje ebe tee ebe ị na-eje imere ihe you want to use animal to to escape nonsense ọ bụ destin butere igbo n'otu ọ dị igbo fail because of thing. clairvoyance witchcraft anyị we know how it works but we know the consequence as well anyị ma ihe witchcraft and we know the consequence as well that's why m na-agwa gị anybody can do and go free you cannot do and go free because you are the overseer you are the forest man ị nwere every knowledge but ndị nkịtị what happened to ndị nkịtị you don't give them ndị nkịtị must be under surveillance 24 hours ndị nkịtị must be under surveillance until they grow to be a human being ị ga-afụ one symbol ndị Igbo nwere o nwere ihe edere na agba bịa dee n'ọnụ bịa dee n'imi bịa dee n'anya bịa dezie star n'ihu ya the shining serpent o si ebe a ọba because e nwere ụmụ anụmanụ na-eji ire ha metụ ya before ha erie nwere ụmụ anụmanụ nke na-esi n'imi before ha erie nwere ụmụ anụmanụ nke na-eji anya eri nwezi ụmụ anụmanụ nke na-eji uche which is the maximum consciousness the maximum is the brain mana ndị be anyị anaghị aghọta ihe a na-akọ ị na-agwa ha sọntị n'otu ọ dị ha ka ị na-eme ha ndisiv who cares onye chọrọ ịma ihe a na-ekwu bụ kedu ihe mere anyị what happened to us kedu ihe mere anyị onye onye eji ama atụ wee buzo onye eji aka ọnụ what happened everything nwere ebe bido everything niile ị na-ekwu ma ndị na-ekwugheri ekwugheri na language Hausa bụ ha wụsara n'ala izi Igbo language Fulani wu the Muslim Mos, the Mos, the Muslim Mos, they are the Fulanis nothing like Yoruba but you just believe all this history of nwa bekee that is why you have a problem o nwere ndị igbo ebe a na-akpọ arụbi na-agụ o nwere arụsị a na-akpọ arụbi na-agụ <laughs> clavoyancy in the forest clavoyancy in the forest ọ bụrụ mma kwurie arụbi na-agụ ihe ọ bụ so arọ bụ clavoyancy dị simple as abcd but ọ dipendiziri njinwa na onwe gị na-eme eme kedu ihe ị na-eme kedu ihe butere nri na arọ separation ị ga-ajụgodo onwe ka ihe ma eji wee nwee arọ confederacy nwee nri hegemony go and google it ịkpacha ụka mmadụ jụọ m e kwestịrọ jee jee google arọ confederacy google nri hegemony then ị ga-ajụzi onwe gị ebe ọ bụ na ha bụ igbo how come they have separate entities before nwa bekee abịa there is no country in africa don't count anything on nwa bekee map ọnwa bekee book we don't have a country civilization is live by side by side we don't fight anybody onye wụ civilization onye wụ civilize human being ọ bụrụ bịa were police force na army force jide mmadụ isi ọ oh, civilization nonsense ya conquest this is conquest anyị bi with these people eh, all of them bụ ndị gboo they are uh, igbo people the creators ndị found farmland ọnwa bekee create the country all the whole country is in africa there is no country in africa mansa musa never had a country he's a businessman mansa musa does not have any country he's a businessman we don't have any empire egyptian empire was created by romans and greek there was no empire otu esi wee nwee different gods there are different tribes oyiho so mean ị na egypt they go and read the book of egypt they have different tribes ụmụnna ka a na-akpọ ya ụmụnna ụmụnna ha niile nwechara their own ways of worship but to the same rules and regulations ka ha na-use before anyị the nri kingdom so that we can use it to unite everybody over an empire over an na empire we don't have any single empire a ga-asị na Africa have empire Ghana empire this empire this is during nwa bekee ị na-ekwu from nwa conquest ya abụrụ ndị Africa ndị Africa never did that nwere ihe GM. ka ihe anyị ji kọnkwụ iji adị mmadụ eme why ndị si mos mụtara this thing from nwa na Spain then learn this conquest ndị Fulani learn conquest from nwa bekee from Spain then learn it there then buru ya gbarata from here gbarata our place na-emebisiri mmadụ obodo so ọ bụ na ndị be anyị kwesịrị ịma this ọ bụ na anyị mara simple truth anyị mara eziokwu eziokwu abara anyị uru anyị mara eziokwu eziokwu aba ị na ebe a na-achọ nwa bekee na ala bekee look you can never even solve a problem in your backyard you can never solve a problem in your backyard ị nwere nsogbu na backyard gị can never solve it and they want to go eh, from here ma, to united nations ma to brussels ma to italy rome ma to british but your brothers you can never even sit down and discuss you don't have any information to tell them you know how you relate you don't know before nwa eliza abịa before this man a na-akpọ lugard before godi because the main man is godi not even lugard oh godi nwere onye anaja company ọ bụrụ lugard oh godi all those people were rude people they were jewish people so ụmụ ibe ihe a na-agụ ụnụ bụ ndozi ọdịnala Igbo ọkụ ụnụ mara amara na alfabet ụnụ na-eyuzu wụ Latin and ha niile nwechara ihe o simbolized aka m ji wee gwa ụnụ ihe m gwara n'ime agwa m na ndị ọrụ anụ mere ala Igbo ji wee mebie kpọtụ nsogbu adịghị inwe nwanna anaghị eru n'ọkpụkpụ mana ihe m ji wee gwa ụnụ ya bụ ka anyị nwee ike imezie bikọs ọgwụ bụrụ na ị marọ ya mmadụ gwara gị na n'ọrụ ndị agha bụ isi Igbo ma ọdụ Igbo without ha mara ihe ha na-akọ kee ka ihe mebiri ihe ga-esi wee ebe isi ndị si na if you doubt me go and read the ụkọ go and read the story of agụ mgbaama arụchukwu ah, the ibiniokpadị ka ihe mere during slavery with ibiniokpadị e go the meaning confederacy abụrụ igbo confederacy bụ oyibo ka ihe con con join then who is the federacy and who is the con ka ihe mere ha na ndị abụrụ one the same people ebe ọ bụ na ha bụ the igbo people ka ihe ji wee nwee ụmụ arọ na ala igbo ka ihe bụ arọ arọ is clairvoyance ghọtago so ụmụ ibe e nwere ebe mmiri si baa na opi ụgbọgụ pọtụ nsogbu adịrọ ihe anyị dị bụ idozi ya edozi mana ihe nji wekwu ya ụta ụka ụnụ mara ya ka anyị nwee ike idozi ya bikọs mmadụ nwere ike ịpụta echi kọwara gị nọ nọnsensị chukwu abịa ma ji wee sa chukwu abịa ma asị ya ikwere n'ihe a na-ekwu bikọs ịma ihe a na-akụ ịmara ihe a na-akọ ịdọ nna ọ bụrụ na ịma ihe a na-akọ ị kagharị ikwe ihe ọ na-ekwu ma ọ bụrụ na ịmara ihe a na-akọ abịa gịnị bụ abịa gịnị bụ abịa ndị Igbo ga-amụka n'Igbo biko gịnị bụ abịa abịa is forthcoming forthcoming ihe ga-abịa abịa ọ ya bụ abịa mmadụ isi mmadụ ọ na-abịa uh, forthcoming ihe ga-abịa na something that will be coming forthcoming ọ ya bụ abịa agbanwe gịnị about witness that is the, for example sun is ama anyanwụ ama because a witness that there is energy you don't see that these people make it up as chukwu abịama that ha make it up corruption corruption of natural element that we personify it was corrupt by ndị ọrụ anụ and call it chukwu abịama and ndị nkịtị which is their victim ha eburu this thing werezie their own energy channel into nonsense na hem exist begin to worship as god na-agwụ na ihe na-eme anyị ihe na-eme anyị mana nsogbu adụrụ ajọ sụrụ m sị ka ntụpere na azụ onye na-anaghị adịja ga eche echiche ndozi ọdịnala na-ebunye ụnụ uche ka unu jechee echiche banyere onwe ụnụ. onye sikwa na igbo ga-adị mma echi ma nwanne echi onye a na-edisive onwe until we get it right we correct all this nonsense anyị gwere everything anyị nwere ndị ma ihe anyị nwere ndị ma ihe ma ihe ma ihe ọfụma ọfụma go to nasa ị ga-afụ onye igbo go to the us medical facilities ị ga-afụ onye igbo go to england ị ga-afụ onye igbo what happened onwe ya na-akpọ onye nara akụ nna ya n'iyi prodigal son that is why ala igbo ji wee chụọ ụlọ ọsọ kedu ihe ala igbo na-achụrụ ụlọ ọsọ ị ike ịfụ onye na-emewe ọfụma bụ onye igbo nọ n'ala igbo impossible gịnị na-achụ ha ọ bụ ihe a na-agwa gị na ihe a na-agwa gị na bụ the problem the source of the problem ọ oh, ihe na-agwa unu na because a sị na ọkụkọ nyụọ ahụrụ a na-achụ ya ọsọ anyị na-achụ ndị Igbo ọsọ ọlụntili ịgwọta ihe a na-ekwu na then the problem we lose because mmụọ enweghị ike ịrụ ọrụ without mmadụ ọ mmadụ bụ ihe mmụọ ji arụ ọrụ because ọnwụ nwa nwere element ọ nke na-egenerate the force ị na-eme attract de fos in the space so the fos nwere place ọ na-ebi force jere biri n'ime gị o mere biri n'ime gị <laughs> inwe na ụgbanụ ọ bara n'ime gị jebiri họrọ ụlọ asị ndị mbụ ndị mbụ na forest men because na forest ka everything bido ọ gaa na forest biri ịbịazie ka ị na-eje iri disappoint ya ọwụọ gị naanị idisappoint ya ọ chụọ gị ọsọ ebe ọ na-agba na-achụ gị ndị ị na-agba na-achụ gị ị na-eje egbu igbuchi ọkọ gbuchie ewu gbuchie atụrụ ka ị na-egburu onwe gị ka ị gbusiri how come how market ka ị gbusiri ọkụkọ na ewu how market ka ị gbabara n'ụlọ ụka buru chapelet na jizọs kraịst ha market ka ị gbọpụrụ isi anị na ete isi a na-eme juz achị gị na yeshua asị gị ha market ị na-eme yeshua na amerịka ị na-eme yeshua na england wọt ka eme vileji gị wọt hapụrụ ha market ibusia juz ibusia em five alive iburu jizọs kraịst iburu mohamed iburu nka ha market anaghị agbata ya n'ọsọ nwanne ọkụ ahụ bara nwata n'aka anaghị eregbu ya you are the natural principle natural element until you keep the law of nature ntị unu bịa ka ije mmadụ ntị unu ka lay a foundation of eh, eh, righteousness in Igbo land unu niile agbafuzie a sanity society ise no but ntị unu bịa ka ije gbuo everybody everybody ga-anwụ unu niile na-abịa unu ntị udo dịrị unu